One, two, one, Mr. Oh, CJ Ezigbo nwa banwe ụrọ ọgụ abịa o i swear i tell you true no dey cause kata kata for yibo land no dey make our pipo dey roam from their land ịma na ọ dịrọ mma nwanne ị dey cause sashi biko say i tell you true biko say i tell you true igbo politicians make una dey do well use public funds dey work for the people. Ubu Sabo. I dey fight your government. I know they fight you. no mind from haiti yo oh. no dey call me blood oh. when you wan spill my blood abọ bibi go be careful selu ndị ụfụ obi yo oh.